Eh. mba ekene ji aka weta nke na-epul aka gị dada echi azụ nwanne nwoke bịa jide nwa aka gị na-ejidewo so some sections anyị ejiri aka anyị kpaa coin hmm. ịchọ ịkpọpe gate kpọchie gate ọ bụrụ ịkpa coin like ihe a na magnet ka ime, e for demonstration hmm. ị na-aghọta mma were ya kịta tie na batrị nsị gị jide ihe ma jide nwe ijide ọ gị once ntiri batrị ọ gị eh? Once it, it, ọ, na demonstrate. Okay, let, eh, uh, demonstrate. Yes, I mean, uh, let's demonstrate. Okay, na nyamu nyamu why hand you dori dori doro. Anyị na-atrak anyị na-atrak ihe na-eme na Ovus Mechatronics Institute eh? ebe ụmụ nwere onyinye ụmụ Igbo nwere onyinye pụrụ iche onyinye pụrụ iche abụkwa na onyinye agwụ eh, asụ ya na Igbo ọ agwụ ebe ha na-emegasị nka dị iche iche anyị wee na-asị na oge eluo na oge ihe ọma dị n'ala Igbo mmụọ dị n'ala Igbo anyị ga-eji wee tinye ya n'ezigbo ọlụ ọlụ bara uru ọkwa n'ọlụ bara uru ka anyị tinyere okay so so nke anyị chọrọ itest kịta bụ anyị chọrọ itest solenoids electromagnetism okay because ọ ya ka m ga-eji rụọ geeti gị ị na-abata geeti gị geeti emepe hmm. mma na ebe agwa geeti omepe si ya kpochie ọkpochie ị na-abata doya fogo mepe hmm. geeti emepe hmm. ọ arụrụ sensọ arụrụ coil emere magnetism combine or iri na-acoming together you are seeing the camera so all of them will work together onyezie one thing ọ ya bụ na ụnọdụ smart Hmm. ị na-abata ụlọ afọ gị mara onye nwe akpọpere gị ụzọ na-awụ nta ka ego si mee hmm. ihe anyị na-afụ bụ rudiment hmm. ihe anyị ji eme dị majik ihe anyị ji eme inine ya ka efe ife anyị ji eri ya bụ amus. <laughs> nke abụrụ nke eji atagbu mmadụ mba mba nke a bụ nke eji azọ mmadụ <laughs> mgbe jide ayọ na ebe a jide ya gụwa na evidiyo weta aka gị nso metụ ya ọ na-ama gị net ọkwa ọdịa magnet mgbajidi ekwena ya debe ya n'akụkụ nwe very close to it ekwekwana ya nara gị ya hmm. jidesie ihe ike gosi ike gị niile as dimkpa ekwena magnet ma nara gị ya jidesie ya ike na-ene anya ebe a ka ife ya ga-emenụ n'anya gị hmm. agbana ọsọ na jos n'ofe ebe ka ife ya ok ekwesịrị m ibuzote nke ebe a yes ngwa bịa yan so God hallelujah yes what yan so now mm. mm I'm put this what else you if you gafa you got no close but don't touch it okay just stay close but don't touch it mm. uh-huh, something like that not close now mm. when you mm. mm. if you know you don't wear mm -mm. in fear mm, check and you say you can go <laughs> ịchaziri iji ike okorobịa <laughs> ka ị bara ka ọ dị ewu ihe ka ka eke wụ na okwere gị mgbe bịa nso ka anyị wee maa na inwe pawa mm. bịa nnọọ nso mm. anyị chọrọ ịfụ pawa gị tata hmm. <laughs> bịa nso ka anyị fụ ya la bịa nso hmm. ekwekwana emetụ ya wọchie hmm. so so ihe na-anapụ m ihe akịta kịta bụ so ka ọrụ ihe a ga-arụ ma etinye ya n'ọrụ ebido iji ya na mee ya ọ bụrụ bootu ọ bụrụ bootu ga-abụ na once m ji fon m send ya signal ikuru hmm. tru DTMF tru any other means hmm. relay agbanye nke a relay hmm. relay gbanye onye ọkụ tokoila igwe dị n'ekiti ebe a ọ magnetize ya mgbe ọ magnetiziri dọha kpọpe nchọkọ kpọpe da ọkpọpe nchọkọ kpochie ọkpochie without inwe onye nọ n'ime ụlọ ahụ like otu a dọha nwere ike bụrụ hotel room you can open or close door without somebody you know there. Mm. Can you get narrow? Is it not to move something, move this way? Mm. This thing will just do it. Mm. Hmm. Wonderful. Nna ka ka afọ gị onye bekee bụ? Chijioke onye Enugu abụ afọ obodo, nju gị afọ afa gị, gwa m afọ obodo gị, ejugwu abụ afọ obodo. Chijioke onye Obolo. Obolo, n'Enugu Ezike. obulafo obulafo obulafo okay okay okay so kemgbe isi wee bịa ebe a ka ihe dịka gịnị ka ịmụtagoro esi amụtakwara m ọtụtụ ihe site na eksperimenti anyị na-emecha ma anyị na-emecha dịka rilee okwu ya taima anyị makwa aya ye parole na kan mama camera hmm. just in installation and in manipulation tena camera tuti an ye since an ye bɛra ya bɔ olu de k'an ma ani na wakoɲɛ bɛna sɔrɔ i ba i bulu sɔrɔ i ka fa n'ale bɔ ọchịnya ya daalụ so ọ na ịhazicha kamera kịta ị nwere ike ịnọrọ na fonu gị na-afụ nhazichaa ah, kamera kịta mm. mm. pụzetie ya a nọ na fonu na-afụ ebe ya dosere ya mm. ọ nọ na rum maka edosere ya ebe ọbụla m nọ o nwere eksperimenti anyị mere anyị nọ ebe a hazichie ya sendere onye nọ Abuja koodu so nwere koodu anyị sendere onye nọ Abuja ya nwa kọnekt atụ kamera na-afụzi anyị niile ma ya nwa nọ mana ọ na Abuja na-afụzi unu niile ebe a

Mm. ọ bụ ezie wetazie ndị nke ọzọ ọ ṅụrụ aṅụ mm. join mm. ọghọ ihe ọzọ emeghị ka African sayensị ya ghara ihe because lamination a anyị gbada aha na ngosi gị ebe a nọ produce onye na njin transfọma ihe ọdịnarị pan eji arụ ụdọ onwe onye mgbe e bidoro rụbie nwe onye kwenyere na a ga-eji ọdịnarị pan rụọ lamination ihe eji mma akpa transfọma transfọma na-enye ọkụ na striti. o hmm. mma akpa ya ihe eji akpa transfọma enwere special nkụwa na akpanakọ enwere special metal eji eme ya ọ dịrọ n'obodo a ndị ọcha bụ ndị nwere ha ihe nwere hmm. ada metal itritiri e etrit hmm. ị na-agọta itritid e metal etrit ọ bụrụ ị na-enye ife na ahụ ya ọ dị eri dị kontiniti so mụnwa bụ onye jiziri mee risachị bụrụ ụzọ were aka were kọta bee panụ nkịtị hmm. wee mebe risachị chọta kemịkal m na-eji tritie ya ka ọ dị ka nke ndị ọcha wee werezie mee de eksperimenti o wee rụọ ọrụ mgbe gazie n'ime ahịa ga produs zi injin mmeji na-eprodus da lamination na nchọzie nkịta ka mas na-eprodus lamination m produsie mkpazie coil mkpachazie hmm. coil nrụọ kesin nrụọ kesin nrụọ sekut nrụọ nka ihe na part by part dịka ndị anyị rụrụ from scratch akpa lamination akpa coil mee nke a rụọ sekut weta everything baba iweta nke a bụ kọntaktọ otu ndị ọcha siri ya hmm. ọ gaghị arụ ọrụ hmm. ịrụgharịa ya iwere fan itinye ọya bọọlụ isetịa ya iwere mosfet ịmanipuleti ya ha niile enweghị nke na-arụ ka ndị ọcha siri ya ịchụ nwaanyị enwego my own research otu efu na kamera efu na-ejighị arụgharịa ya ọrụ eweta ya manipuleti ya ghọọ ihe ọzọ ịghọtago so nwere onye rụrụ kamera ama na mụnwa nwere ike bụ ovus nwere ike iwere kamera na combine oil with solenoid combine oil with sensor n'afọ mmadụ combine oil with phone combine oil with ihe eh, eh, ọzọ ihe mmemme mmeziokwu nọ gị bụ ị ga-anọ n'obodo oyibo na kọntrol ọnwe na naijiria ịgwa hmm. ụlọ okwu na akpọpe onye ịgwa na ị ga-agwa ụlọ gị okwu ọ dị ya ka fim ịkpọ ụlọ si ya mepere onye ada omepe isi ya mechie omechi Ovus Mechatronic edịka m si agwa unu na oziọma ọdịnala TV anyị ga-adị na-eso Ovus n'ike n'ike dịka nkịta na-eso eso onye afọ toro maka na onye ụgha anyị omegịnị ọgbọ agbọ anyị ga-adị na-eso ya n'ike n'ike ka anyị mee ka ndị Igbo ghọta ihe agwụ nka dị n'ala Igbo na-eme ya bụ agwụ na-akpa mmadụ asị ịrụ rụọ agwụ ọkwa na agwụ aka a na-arụ ihe a eh? ọkwana ya ebe a ka a na-achịkọ agwụ nka asụọ ya n'oyibo ọ na-atọ anyị ụtọ asụọ ya n'igbo na-asụ anyị oyi na ntị maka na anyị bụ ndị eriri eri mana anyị si na agbụ ekere nwa ngwere ruo na ọtụtụ so ekene m ụnụ e, e, ọkwadobịa na tv yesterday na redio ụnyaahụ ebe aka afọ iru onye nne ụmụaka okay ka anyị ha nọrọ ebe a kịta ọ na-afụ anyị zu ya ka ọ na-afụ ihu ya ozi ọma ọdịnala ọ na-afụrụ ihu ya nekwa ebe ọ nọ foonu o ji kịta kwa ị mana ọ bụ na lọndọn ka ọ nọ na ọ ga na-afụ gị ọ bụrụ eniwe ọ nọ kịta foonu mm. ya ọ na-afụ gị mm. mana onye na-afụ gị bụ kamera bụ onye na-afụ gị mm. nekwa mụnwa bụ ovus aka m ọ na-egosi ya dị kamera so etinye ya na etinye ha ya na klọk a kịta ma ọ ya na moto ma ya na moto eniwe ị na onye a zoom ọ na-afụ gị na space m agwụ